onye ụka ọbụla abịala omee fake miracle again na Igbo na-agbagota abụchi from ndị mere m arrest ruo to the last pastor nọ na Igbo taa bụsọ ọbụla onye n'ime ha mere fake miracle post na ịntanetị onye ọbụla hụrụ ozi a tụsara m ya n'ihi na maazị Ezeaku Ejiofor aghọọla a na-ekwu nke o mere ya aka na-akpa nkata nke oge ma ọzọ ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri ebe nọ ugbu a bụ na ha asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ nke anyị ji wee bịa taa maazị Ezeaku ejiofọ ekwuola wee sị na bido ugbu a gawa n'iru n'ala Igbo na onye ụkọchukwu ọbụla maọbụ onye isi ụka ọbụla ga nwakwa anwa wee mee ihe ịrịba ama ọgwụgwọ nsọ ụgha bụ nke ama dịka fake miracle healing n'olu bekee na onye dị otu ahụ ga-erurịrị Abuja wee zaa ajụjụ banyere ya Maazị Ezeaku Ejiofor bụ onye isi ya na aka hibere otu na-enyere ndị ogbenye na ndị ihe na-esiri ike aka bụ otu ama dịka Igbos Love Themselves Charity Foundation ma bụrụkwa otu onye n'ime ndị oji ozi ọgbakọ omenala bụ ụzọ eziokwu ya bụ nwa amadi bụkwa onye nke ndị ụka zayon ji ndị uwe ojii wee nwụchie ugbo abụọ n'izuụka abụọ gara aga wee mechaa tọghapụ ya n'izuụka gara aga o kwuru nke ahụ na mmemme ha ji wee mepee ọgbakọ omenala bụ ụzọ eziokwu nke ngalaba Abuja ụnyaahụ bụ ụka mkpụrụ ụbọchị nke atọ nke ọnwa Disemba n'afọ puku abụọ iri abụọ na atọ bụ Sọnde 3 Disemba 2023 dịka o siri kwuo a sị na ha bụ ndị bịara wekpụrụ ya kpọchie mere ya ka ha kwụsị ya bụ ozi ọdịnala nke ya na-ezi mana ha amaghị na ihe ha mere ya bụ ihe a sị na onye gbapụrụ nwa awa ụkwụ nyere ya aka ka ije wee dịrị ya mfe asịla na Solex si kama lere onyonyo ya anyị akpọkọ aja anyị Igbo kpọkọ Chukwu Okike abịa ma n'isi ọjị a na-asị ndị mbụ na ndị egede ndị ichie aja anyị Igbo Amadioha dị asarọ bụ n'agụ ndị anyị ji biri anyị akpọkọ ha bụ agụrụ osimiri ọgbalụ ife n'Igbo ji dee ebube adị atọ ọjọọ n'ụbọchị anyị taa n'ibe ihe na-emere igbo ihe ihe igbo na-emere ihe biko na bịa tọọ ọjọọ ana nna anyị niile bịa n'ụtọ ọjọọ ee anyị si na anyị dị sọrị na anyị echi ego azụ n'ihe unu mere na anyị mere ka anyị mere na amaghị ama anyị nọkọtakwana emebe na mmadụ bịa weli anyị ọ bụrụ na m weli adịrọ data asụsụ ama ndị ee na-akpọkwa na ndị anyị bi na abịa ha bịa gozi anyị na abụja ụmụnne anyị niile bịara ebe a ihe ọma ga-eso anyị niile ụlọ dị mma ga-eso gị na abụja ụgbọala dị mma ndụ dị mma mbụ n'elu agwa ma ngụ gị maka na ọ nwa eze ka ewu nwa eze adịghị ịfụ na mba ị ga-emela ya ada na mba jisie ike obere oge ọ ga-adị mma onwere onye ga-ebu n'ozu wee na anyị ga-adị ndụ wee na n'aha Okike abịa dịka anyị na-atọ ọjị a ụmụnne ka Chukwu Okike abịa bịa gbaala anyị aka ebe ka ndụ anyị wee dị ka m na anyị wee dị anyị gbuo aka na egbute mma egbuo aka ikpe egbute mma iru na azụ anyị mma ndụ anyị niile ga-adị site n'aha Chukwu Okike abịa ndị anyị na ha nwere nsogbu dịka anyị nwa sikwuo na anyị agba ya gwugoro fa mhm. ee anyị siri omere mezina na enweghị ihe ji okwu n'ụka eh, mana onweghị onye ga-akwụsị ozi ọma Chineke anyị na-asị biko chukwu aja anyị igbo njem anyị pụtalụ wee sị na bido taa gaba na onye ọbụla bụ mmadụ kpọrọ onwe ya pastọ reverend bishọp mere fake akụ ke wee du na anwụ igbo n'ili maka mgbe ị fụrụ ya chee na eziokwu nye bụ ihe mebe gị ije kpebe chee na ọ ga-awụ ọkụ onye ahụ anwụọ onye ọbụla na-adị ndụ meri ege na agbagota abụcha otu anyị si kwu ya bụ ga-abịa na mmezu na so dịka anyị si eme e, ụmụ nwoke anyị ga-abịa welu na efere nka ụmụ nwaanyị bịa ebe a efere nke ha dị iche so ga-apụtazi line by line Line by line, line by line. Kedụ igbe ochie bido? Anyị chọrọ ka process daa. Maka na onye gboo wetara aja nke so simple. ọ bụrụ na ndị a nwere ike iri ihe dị otu a mụ na gị arụrụ android phone taa something is wrong and ebe mmiri si baa na obibi gbọgburu yere anya matụ 77 si gị mee gịnị gị yọrọ ihe eme gịnị gị kọ aka n'ụzọ ga-eme ebe a mmiri si baa n'obibi abazi gị ayọ. tụgharị jizọs jizọs ya bịa nga onye ka be nna m sekpụrụ aha na tụwara jizọs nso ya jizọs ya bịa ọsịsọ n'oge ihe ndị nne na ya gwara ya bụ na mmadụ bụ chi ibi ya ọkọ kọọ mmadụ ga bụrụ mmadụ ibe gị ka o mebie ọ ọkụ anụmanụ ya ma ebi ebere abụrụ ọrụ aka n'ala Igbo n'omenala Igbo four minutes, three minutes, ihe ole anyị bụrụ ọgụ mmeri mgbe gboo nna anyị ha niile nwechara ọba ji bụ nnukwute fakta ọba ede bụ nnukwute taa ndị na-emeta egwu isi bụ nnukwute gịnị ndị na-akpụ ite ọfụma bụ nnukwute gịnị kingdom aha na ana m agwa gị eziokwu ejere e m ejeta ọnụ m weta ezigbo obi m niile ma akụnụba m but ihe a ọkọti kingdom ị na-anụ bụ ụka." kama na ụka adịghị ekwe asa afa ha ụka na-egbu mmadụ kịta ha ga-eprogram gị ka ị maa na ọ nwa bụ onye ogbu mmadụ ị ha. anụ na-ekwu na so ife dị na ha na-ekwu na ha bụrụ bụ ihe abụ na mbụ ana m ekele onye ọbụla na ebe a ọsọ nkwa m na-ekwe gị na ma ya dịkwa onye ọbụla isi enyi ike na nke a ka bụ mbido ihe niile si ime ndị mere m ala esiri ebuka obi na nwa biya kpọrọ afrịka anọ m mbọsị ụka jewe ọgbakọ ebuka obi agwanụbeghị m ya okwu ọ mgbe Chinedu nwa dike na-ahịa ala eburu ya jee na nke Mbaka Mbaka were olive oil baa anyị m wee pụ divido wee kwuo n'ihe Chinedu nwa dike nwere leukemia na the only solution na ga flush ọbara niile dị ya n'arụ chọọ 99% match ka ọbara ekwu ya n'arụ ana Naijiria enweghị dị facility ebe a ga-eje ka ọ dị chip bụ n'India na ọ e bụrụ na emegbu ya na tupu ọnwa na-abụ na ọ ga-abụkwa onye nwụrụ anwụ a ka na-agbagharị ka ya na-ahịa na ndị otu ya ka eme akpọdebe gị omee gịnị ọgbọrọ ọkpụrụ ozugbo ebuka obi wee bụ ya bụ bido wee kpalibe m si m onye ka bụ ịgwa spiritual party na mbụ ọsọ ọzọ m ma ya egosi m another side of Christianity ha ga mana ofu ihe maka na uche ka eji aga ihe anyị na-eme ebe ihe uche mgbe wee mee vidio gosibe ndị ya mmadụ na ngwogoro ọrịa na be nne ya sọsọ ndị imo steeti ka anyị ya na mmadụ na nwụrụ ugoro nọ n'imo steeti na-egosi ya gosichazi ya gosi ya ka ụmụ nwaanyị anyị sa adagharị ka ọkụkọ na-enu ihe ya bụrụ gị ihe wute ịpụta chi fada gị nwaanyị ebe ọ ga na-ebido graduate egosi m onye ọcha otegị agagọ mfa egosi m onye ọcha bụ ihe ndị be anyị na-eme ozugbo m mepere ya dị vidio ebe ụmụ nwaanyị na-agasi No, she need help. She need help. Why is this man watching his Yes, ma. Why are you saying But no, yeah, can na. Why ma come with the engine? Yeah, come with the engine. They today, they chop. Mwe si ano ya kana was no you are being fooled. She need help. Oh, where body is. Na ba lo ga bosi generation. So, mwe kuna ngwa replaichi anya so nwekwa ihe ọjọọ o mere na iwere ndị be anyị ngwakwa mbụ maka na ya kpatala anọrọ m onwe m kpara ya bụ nke gbakara isi nke o mere last month ọ pụtara si na na-emesiri ekpere ya na ana oke ma nke mere nke mere akụ ịma na ndị aga <laughs> ịma agaghị ha dị egwu

wewe kuchezea ya video never na do one girl what is your name the girl see her why must you know my name then get our name from the boss but boss video name ka sebi bare ya sebi bare ya dana maka na ndị isi ojii bụ onye ga-ana na nsogbu eme gị please onye ahụ enwe ọkụ nepa so ọzọ dị ka ibi ya dị m ka onye nwapụtazi arrest a bụ na ọ pụtara si na na ya mesịrị ekpere na ana spirit wey appear anywhere na wey try cast the spirit ọsẹ ayé ebukwe ni ya yé ebukwe ni ya na ya bara ajọ mmụọ na ọkụrụ ya gburu egbu ihe ihe mee nji tie ebe anya ba nọ menshọnụrụ igbo ukwu anya nwe ngo iji kwuchitela ala igbo ọnụ dị rejista ekwube izukwu naanị onye gburu ihe esi na ekwuru o oh, wee sị na n'ihe ihe dị mma ji wee mere abịa na nwa ya nwaanyị na-abịa ebe a na nwa ya chọghọ ka e gbuo ya otu esi na ọchọọ ka e gbuo nwa otu esi osi na bụ ọbara na bụ oyi ukwu na ọ gwara ya fa ọnkụl mana ya ya na-ebute na na bụ n'ọkụ n'ihe ọ na-eme bụ ọrụ ọ na obere wee kọwachi ihe ahụ anọzi m on Sunday they humiliated us ya dịba mana ihe bụ obi ụtọ na ihe niile mmeri mechakwa bụrụ e ha wee bịa ụwa tie ọnụ ekporo m ka ma bụ oyi at least the law kwuru na onye nwere ọfịs na-abụrụ na oji egbe ezu ori ma onye mbita na-ekwesịghị isu onye ahụ invitation enwere about seven working office na enwere m office of my expectation o wee bụrụ ebe anyị na control most 500 people ka ị bịa n'etiti ha ịkpụrụ m ịmakwa na such arrest wee gị kọsọ casualty ma ndị mere ome a emere ọ dị mma ihe dị na bụ ka emegide anyị ka eme anyị timide ka a sị na-emegide anyị mana ụdị na-ebelego na mgbapụ ewee kpụrụ m bịa Abuja mmiri wee zuo na onye abịapụ ya abịa nwanne m nwoke barista henry unu ga-amụ ya o nwee won vidio o mere ga vaịla ka ọ sị na Nnamdi Kanu jee ọkwa dike nọ n'ilo onye nwa mere vidio na-asị na ọkwa dike ka unu dowere n'ilu ọ bụrụ emi of Sokoto ma ga-edobe ya n'ilu onye dị eze na-asị na ọ ga-agba egwu ọsị ya agba ya na ada anwụ ọnwụ obodo na-abụ e wee bịa kpụrụ mgbagote abụja on Sunday ka ya gbagote weta detention form wee kpụrụ mba asep chefuo on Tuesday ndị be wee bịa o nwewe ọnụ nọrọ ka ụbịakwa anyị barista Henry ha ma nwanne m nwoke Payos ma barista Ocha n'ebe Mr. Oja mbịakwuo ọbụbụ na ọgọ nwoke ka ọ na ya na nwunye mbụ m bụ the same E wee bịa E wee ha mamazi ihe a megide mit edi anyị iche onye bụ ịgachi nweta id of police o wee nye ọda n'ime abalị asị relise e wee chọọ bel e eji relise mmadụ na asel ọ bụrụ na dat steshọn enweghị aji maka jewegari n'abalị ahụ awesai bia on tuesday kaifo commissioner of police kano from party nda no from party so on tuesday i was on mismanagement kwesịrị ihe ndị ọzọ niile Don't know level. tiela aka wee belụọ m wee kpọrọ m jewe egbogota na sekọnd flọ si ka anyị chere kọmishọn so o nwere skọl na-abatachakwa na foobi ọsị m anyị na-aba ga jee setụrụ ndị na-echi ya n'ọbụ na enyi ide m anyị wee naba anala ụmụ ọnịcha bụrụ na ndị otu anyị ji amecha m wee kọ wee jebe ọgwụ ihe kasị m wee dewe ụlọ ọgwụ the same day ana m anwụ drip ebe 12 abalị barista payos nwanne m nwoke wee kpọọ m si m na ndị polisi a na-aba mba na ya bịaziri ime ite anyị hụ na anyị anago na sị na anyị anụ ọzọ na anyị meet otu kọmishọna of polis m wee si a nekwa nekwa wee si m no lọya adịzi ndị polisi ka ma na olu ha isi adị mma na ebe m bịara be ejechara ọgwụ na polisi na naijiria na enwere ọfịs kasị so na nwere ihe ọ ya apụ ime asị ka ha marụzie onye bụ si m na ya chọrọ ka m gbagote echi nọkwa ahụ ozugbo a bukuo flight were first flight bata nesde. e wee kpọọ pati ndị a bụ anyị nche na zuo na ọfịs kọmishọn by then ha nwa na onwe ha mm, ndị anyị eko ego nu nke asị ka ha mesowe ndị eke kesi wanye ji relis ema na-aba ọdịm nwere bala ibu m nyere fa emere ogo ka ihe asị adị wee gbagote piti wutere kọmishọna ọ bụkpụrụ oge e nwa ya ewute enweghị onye ọya abụrụ ya n'ime gịnị wee adowezi arụ na njọ mpụ ọyụ ka ha si tinye ya wee gbagote ewee kpewe mkpeche maka nna ekwu ozi ọma chineke onye ọ ya ege ntị ngwa biya okwu gwaba kọmishọn owu n'ụlọ otu a ndị okwukwu bụ okwukwu kwuchi okwu ewee jụọ akụ zayon akụ zayon si n'ọhịa nwa bịa mem arest ewee jụọ ya kedu ihe o jiri mema arest si na ọ maka ebuka obi ewee jụọ ya si ya enwere ọtọraịz leta ebuka obi nyere ya to arrest me so Yes. Osino. Sorry. Osino. Osimba. Na nwe na-ekwu Barrister Pius ji wee sị Barrister Pius ji wee sị ah, ya thank you sir. O wee jụwa Pius na okwu chebere ụgwọ na-asị ya ah, thank you sir. Ọ sị. I was there. Listen, ọ mara gị so there. Ihe the man jụrụ ya ahụ. Iji authority from these people gene ntị yes ya yes yes ya where is it the barrister cannot take over from him immediately that he will submit it through the IPO. ọ What did I get Yes, I don't know. I don't know. Okay. I know. That was what happened. Oh, I was there. I was there. Uh, I went for bros. Oh, yeah. I went for bros. I went for bros. I went for I Pius to mercy. Because God knew the question. Pius say, the man. Right on, right on. You are right. So, oh, where, Bulia? I were, I wait him at the tension again. wee nọọ ya ka mba detenshọn a maazị chijioke henry njam barista ma nwebe makon onye ọbụla tụa ka esi a bịa steshọn ma one of our member onye polisi na-arụ ebe a si na ya pụ na fedo chọlụ m bịa ya na nwunye ya bụrụ na ị bịa gotere ma atọ were nji eficha ala imesịa arụ ebe a ndị otu anyị kakwa agụ ha nwere asụrụ m akwa na-eme everything <laughs> o wee bụrụ ya m wee si ya na ezigbo omume amaka ebe ezigbo omume nọ ka mma nọ wee nwụọ na ndị ihe eji mara ndị Igbo onye nwe Igbo ji echiri echiche chile ọzọ asị ile m wee nọzie that eh, Thursday ee eh, mgbe ahụ ka anyị nwa na onwe anyị ezi Barrister Henry ha wee bịa echere ha ka abịa bịa the next day ha bịara the other day ha wee bịa sị ka anụ from ha wee bịa o wee bụ na ha si na ozokome na law firm ozokome sendere fa the lawyers o wee bịa henry wee bịakwute m sị m na ọrụ akụgo nsị ha ọsị m na barista Nnamdi Kanu na onye na-ekwu ozokome mana ya na onwe ya Ozokoma na-ekpele Nnamdi Kanu ikpe n'ọbụ na ya dara aga nwoke ahụ jebe kọt na ọ ga-ebute nnukwu elemiti n'ala Igbo ndị IPOP nwere ike isi gị ị na-agbazi ha mgba and in my IPOP the only people wey dey stand are government as an individual if you challenge them you are gone especially onye nọ na <laughs> so, was because case Said be a very good case. A very good guinea. Gabo Abuzayon JTA Mboso. Oman takes the power on his own anyhow. However, yeah. me have ozugbo ọ amịa obi magneti n'ihe okwu by then makon afa ya kwụgo petishọn go ozugbo for my fundamental human right barista makon nke a na-akpa nzu benda nwabia nwabia somit leta ozugbo ebe niile nwere ụzọ ọkụ ebe niile mee gịnị When I woke up, when I uh, Chidio, Barrister um, Pius, Pius, yeah. one of Fonda, Jano Hike. One of four Barrister Macon, Nandi Bia, Jano Hike. Iwe wewe be Macon. mgbe a kpọrọ ya si ya wụdụrụ o wee na-aba wee na-aba biko na onye yi isu n'ebe ọ na-aba mụnwa bi east mana m je drag bụ ihe wute onye na-represent ya it my cause problem wede e na-ekwu na wee sị mbebe ọnọ Nnamdi ka onye alọ ya na ndị ka I support to withdraw the case. Why did they bịa were isi m bụrụ ihe mama mbido mụ na nne na-ekwu ha hmm. wee jede leta bụ akụzayo jede agreement ha na withdraw the whole criminal charges anyere over me hmm. and everything na-egekwe ntị oge ha bịagoduru wee sị m Kpoo na that I'm not going to once na ọzọ told me I'm not going to God with them because one of my phone bọsị ha jechere ikpe ndị ise ha jere screenshot ọdachi nsogọmenti ndị jere tie na profile picture azụ maka osusu oyibo m me, niile I just fall in love with him wee tinye na datụkwa WhatsApp ọ nọ na dp m for long wee sị ya ọ gaghị na nụba ọgụ eji ọfọ ewee ha wee buru izuzu si m kwuo na amakọ na-eso ozu n'ikpe maka ha ma na amakọ na-adị ekwu ekwu asị m kpoo ya na foonu ha kpọọ mụ. ama m onye nke na-egwe onye gasị na ya kpọọ ụkwụ nsị ya na mmadụ ekwu ha ekweteghị otu a sị na m gị ibugo ka e emezie udo nwa na mma ya withdraw dị petition ha ebelive ọ na-eziokwu ha fere na ọka m werie ya asị na abụ na m chọrọ ka ha kweta n'ezo na ha ga-ede ede ha wee jee dee leta na ndị bụ lọya na-represent mbụ barista Henry Ojama Pius and eh, another lawyer ndị ọzọ dakwa na mana ha edere agwawa mana ha dee afọ amakọ ndị a ife ha dere ebe a bụ that eh, the controversial social media na achọrọ ịnị lọya nọọ controversial social media ụta ka a si wee dị ya neneche ihe nji sain ya bụ na mụ achọgo gịnị udo chia mụ na makọ na ma nje ọzọ ka ma nje wee ibe o finish wedo nke na-anụrụ ndị Igbo o wee bụrụ ya eweta nsaị na gaanụ mgbe adịazi ibelu m o nwere agrimenti ha dere nakụ zion na withdraw the whole criminal charges olele on me and everything Udocha mụnwa jụrụ na mama sign ya maka eche m n'ihe edere anọ m na sel gwa wiso wee bịa nsi na mmadụ asain maka mgbe m gụchalụ etu oyibo nke m gụdobere si ghọta ọ dị m ka sị nọọ mpụtazi emekwuzi n'okwu ịghọta e na-ekwu nsị na ịma ntị emi esi mebe na akwa na kama mma asa na si charge the matter to court ka eje wezi na ndị court a grant am bem anyị kpewezi ikpe ha buo m face the consequences mkpegbukwe nafa face the consequences wee mbarisa henry wee sị m na ya ma duhie m ụzọ ya na nwanne m nwoke payos ka wee gụwazie ya na ko m ya n'igbo bụchazie ya kọwara m ya n'Igbo bifọ mee gịnị so ekwesịrị idupụta ndị adị mana di ya iji na ọhịa metara ahụ ndị na-echekwu ya na ya sel ebe so the next door bata nwunye m atinyekwa aka anyị na ebe ahụ esend alọ ya sikwa n'ọfịs ozokoma nọ na kọtụ ozokoma si ya ya hapụ kọtụ ahụ jebe ka ọ dị shọ na m esigo na polisi nwoke arapụrụ kọtụ na ọbịa tinye aka eme ihe niile emit dị ya echi gwa ya na anya asị na ya ekpezi ewee tọrapụ m si m n'ala n'ikpe amara m mgbe akụ mụ na atụ zayon na-ekwu o wee sị na ha ya bịa. ịneta onye agbara egbe na anyị ete ekwe care of onye eh, agbara egbe single handedly so anyị wee jewe na nke ozokom wee rute the man talk to us as a father not only as a lawyer as a father bụ ihe ndị Igbo n'obi gwaba anyị okwu nyebe m ndụmọdụ gwakwana m ebe m si wee daa ya na alọ na ọ bụrụ na m na-eme live program na ọ bụrụ na ndị akpọ mmadụ afa o nwere wee gwa m ya eh, ọ kọwachala m ya yes then ọ kọwachala m ya wee sị m m akpọzi n'afa mewezi na pikchọ mmadụ taa ga wee kwuo okwu without taking permission from the person. so which ma ndị na-ekiri anyị na Facebook ndị na-eso anyị ọ bụ ọsọ enyere ndụmọdụ a enyere every one of us so mgbe o kpuchiri okwu m nwa mbido kpuo kwa my own gwe ya anọghị bụ ka obi bụ ụzọ mee gịnị kpọọ m kọwachara eziokwu niile kwụsị dị ma wee nyebe anyị ndụmọdụ nyebe anyị ndụmọdụ kpuchie okwu o ji m aka otu a anyị chakwa ọtọ o jide m aka otu a so ọ sị ka anyị kpụrụ ala kpere ee wepụta okwu Nnamdi Kanu thank you Zeus wee gwee maka Nnamdi Kanu o wee sị na Nnamdi Kanu ya pụta na 10th of this December wee sị ka anyị sekpụrụ anya kpekpuoro ya kpere Nnamdi Kanu ekpere so ọ sị m sekpụrụ anya ngwe na mmadụ esekpa na ọ dọlụ m ụta dịka okenye nọrụzi ụta ikpere m emetụrụ anya abụrụ ụta Ìfẹ́lẹ́ mẹ́mẹ́ tó o against your faith. Yes, say I against my faith. nwee eh, oh, and n'aka. o ekpere ya. ya n'aha Chukwu Okike ma ha tierozi nke ahụ. Ka e ntinye ozugbo n'aha Chukwu Okike abịa ma. So anyị jikwa opportunity ah. kenee ndị niile bịanụ nwanne anyị nwoke a Chijioke n'ebe a enwere e saịdị m ekwuziga aka ma m bịara ikwu nke ọzọ maka ihe mere nke ozoko ma ekwesịghị ikwu ya ọ bụrụ ya na-ezo ezo <laughs> eh? nsogbu adịrọ mana onye a bụ dike dike bụrụ ezigbo mmadụ ekenere m every one of you that the f bịa f ọ bịa ndị bịara ka nkụ ndị mmadụ bịagatara ndị a na-ajụ m oh boy you be governor ehe ọkwa ikirichala ya bụ ihe onyonyo ugbu a nke akụkọ ụwa ka nkwụkwa na uche m E, nwanne anyị nwoke bụ maazị Ezeaku Ejiofor asị m nnọọ na onye nke a bụ anụ a na-agba egbe ya ewere granọt na-aṅụ garị <laughs> kedu ihe nji maka ya ekwu ihe dịka oge a izuụka gara aga ọtụtụ ndị mmadụ karịsịa ụmụnne anyị ndị a ndị bụ ụka n'isi nke ukwuu ọtụtụ ndị mmadụ na-ede na ọ ga-anwụ na nga na ọ ga-anọ nga ọtụtụ afọ na agaghị atọpụkwa ya na ọ ga-amụtarịrị ihe na nke a ee nke bụ eziokwu bụ na o kwesịrị ịmụta ihe na ya bụ ihe mere ọ bụghị sọsọ ya mmadụ niile onye ọbụla mma ihe onye ọbụla na-eche echiche ọfụma mana ihe m bịaziri na-ajụ onwe m ka m na-ekiri ya bụ ihe onyonyo ebe a emepere ọgbakọ omenala bụ ụzọ eziokwu nke ngalaba Abuja a sị m ya bụ nwanne anyị nwoke e, maazị Ezeakụ ọ bụ mgbe ọ nọ na nga ọ bụ mgbe ọ nọ n'aka ndị uwe ojii ka ọ chịkọbara ndị a niile ka ọ bụ mgbe ọ pụtara pụta nke bụ na ọ ka bụ mkpụrụ ụbọchị ole na ole ka atọpụrụ ya o rube otu izu ka atọpụrụ ya na ya bụ ụlọ nga ka ezizi mgbe o nwere ohere wee chịkọba ndị a niile ya bụ ihe nwanne anyị nwoke na-ekwu ya bụ ozi nke ọ na-ezi eziokwu nọkwa n'ime ya mana ọ nwee ike ka o si ezi ya bụ ozi agaghị amasịcha gị ya mere naanị ihe ị ga-eme ya bụ ịta ya ụta dịka o si ezi ya bụ ozi egbule ya egbu ekperele ya ekpere ọjọọ maka gịnị ihe ya bụ nwa amadi na-arụrụ ndị Igbo erika ọ bụrụ maka ya gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmarala na etu anyị si eme ya dera ebumnuche gị etisuo ehu ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso eburu anyị esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma nke taa bụkwanụ mbụ ị na-ahụ onyinye anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook ka na Instagram ka na-akụkọ onyinye pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịbụ ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyonyo ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ma igbo ndị nwa m igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu onye na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsawara m ihe onyonyo a Hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na-apịrị maka na shie bọtịn ya maara gị mma ezigbo mmadụ udo dịrị unu